ndewo ma akwụkwọ anyị aka nwụkwa nwada ọgọstina ugbu a ihe anyị nwere bụ asụsụ igbo isiokwu uru nzubara anyị kọwaa n'izuụka nke gara aga ihe nzu pụtara etu nzu si acha ebe e si egwupụta nzu na ihe ejigasị nzu eme ihe a bụ nzu ihe a dị n'aka ka a na-akpọ nzu enwere ụdị nzu abụọ nzu odee na nzu eji anabata onye ọbịa ma ọ bụ eji echi echichi mana nke a ji n'aka ugbu a bụ gịnị nzu odee ọ bụkwa na ka esi egwupụta ma nzu odee ma nzu nke ọzọ eji eme gịnị eji anabata onye ọbịa uru ndị ọzọ nzu bara bụ ndị a onye na-echi echichi ọzọ na-ete nzu ka ahụ ya niile ha onye na-eme gịnị a sị m na onye na-echi echichi ọzọ na-ete nzu ka ahụ ya niile ha nke ọzọ ọ bụ na anyị nara anya na egwu omenala ụfọdụ ha pụta ihe ji ama na egwu omenala bụ gịnị nzu ha tee ahụ ha kedu ihe ha ji etere nzu ha n'ahụ ha ọ na-eme ka ahụ ha mee gịnị maa mma nke atọ dịka m kwubugoro na mbụ eji nzu achọ mma ọ bụghị sọsọ nwaanyị ka iji e nzu achọ mma ejikwa nzu achọ ụlọ anyị mma dịka na mgbe ochie ihe a na-alụ bụ ụlọ ọtọ ihe eji achụ ya mma bụ gịnị nzu nzu bụ penti ndị igbo mgbe ahụ nke anọ a na-edete nzu na okwu arụsị iji wee doo onye asọ ya mere onye ọbụla na-abata n'okwu arụsị ị na-anya ha na-agbapụ ha ụkwụ ha kedu ihe na-agbapụla akpụkpọ ụkwụ ha na-aba n'ụlọ ihe ọ na-egosi bụ na ebe ahụ mee gịnị dị nsọ biko ugbu a ọ bụ na ọ nwe onye nwere ajụjụ nya jụọ mana ọ bụ na ọ nweghị ka anyị ghara ichezọ ịga na klas dojo anyị ebe anyị ga-enweta ihe ọmụma anyị na ọlụna anyị ndewo